Odogwu. Biko my chairman bata with uh, his family, uh, the CEO Mushiwan Ezoyebuchi, uh, Odo nwoke na adreesị ndị Igbo ukwu. Ebe anyị nọ bụ onye Igbo ukwu lọrọ ya. Nna uh, ndị Igbo ukwu dị na mma. All my boss dị ya. For over two years, ọ na-sponsor m si ngaba n'ihu. Ọ nwe mgbe ọ na-abụ every Christmas, enwere m ike na mmakpe na phone 400,000. Ọ wụla advat m na-eme mana Facebook ma n'ebe niile. ị na-eme bedde na bibiye iwu um, oh, na ọgụchi nwaanyị gaghị eji mere gị hapi bedde o nwere nwaanyị ọzọ o nwere ndị kpọm na fon ndị spakele nne ndị mmanya martinelis si m ihe anyị na-emere eze ebuchi m mere ha ya na ọya gwa ha n'afa ngwa anụ na ama mmenwu ihe a na-eme nsi ya kpọzie eze ebuchi ka anyị na ha kwuo ọ sị m wepụ nke etinye nke unu mee ya na akpọchasị m na ebe a siri ike na eze ebuchi m bụ na kama m na-eme nke ha m na-emekwe nke ya nwantiti n'ebe a nwantiti n'ebe a fena is not a ọ baala isi ya baala agụba ịghọtago so na ihe na-eme a na-eme abụghị ụmụazị adị egwu egwuregwu express ndị matinelli ha emere ka ha ya eme vọrọ ọsọ eh, mana egbu egbuchi ka na-aga eh, so ada ama um, aka ada ezere buchi agba gịnị ego ọ na-emezi ndị okechọn na-aba mba nne ga-esi ego eh? ife a na-eme adịghị izu na eze ka esi ya na ya mmiri eh? ife a na-eme adịghị ọ dị izu ọbụla ife ụmụazị eh? ọ ga-adị gị na mma ekpere m n'isi gị bụ na ọ ga-adị gị na mma maka ọ bara isi ọbara agụba ife a na-otu tata m nkwe enugwu ukwu mụ abụrụ na na ló wí. alùpùpù èkó na ndị dis sparkling champagne ọ ga-aga na gị elu. kọfà ezere ebuchi. kọfà ndị aka ntụpụ. Ifeanyi amadịla ise ọ dị ịzọ pịrịfụ ụmụazị Ifeanyi amadịla ise. Tẹ̀sí ọ̀hún mma akpọ̀ mmanya ka nkụ mmanya ka nkụ mmanya ka nkụ. Odogwu. Ala dị n'azụ sábà n'anya agụụ sábà n'anya ọ na-abụ nche efu gị nwaanyị nnewe bi na ndị obi ma nabụ soto bi na eze uche Uh, thank you. God bless you. Jesus ka m kọrọ. Yes. Jesus bụrụ na Jesus bụrụ na ndị owu na onye dobe chara ndị amụkọrọ ndị ọgbọ ya. Yes. Ihe dị mkpa abụghị m isi ọga m kpọrọ ihe. Afọ abụghị m jụrụ niile. biko na nkenke na nkenke ka ihe na-agwa onye nọ midia onwere ibe m ga-agwa ya onye a bụ ezigbo mmadụ nwee ezigbo obi wee emeka a na-azụ nwa ọ na-arị nwa ya eme ihe nke mana o ya eme chacha emejagbuo mma ọ na-eme ihe ka ndụ chaịna maka na be anyị ogirigirigiri ike agwụ ndobe anyị mana ndụ chaịna ya nwayọọ nwayọọ mana mejagbuo mma ọ dị ndụ ọ na-ebi sinzi m ya relationship m na anyị nyọma and eh, ọ na-agba mbọ na agbazikwa mbọ ike ka nwoke bụrụ ezigbo mmadụ I'm very happy with him and I wish him many many more years ahead in good health.